ụmụnne n'ime chineke ka udo nke chukwu nke kachasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị life world ministry ka ozi ọma si eru unu aka site na akala nke afrịka gbara gburugburu na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime olugbu nke dị n'ime ibadan ọyọ steeti ka ozi ọma si eru unu aka ugbu a ọzọ ka udo nke chineke nke kachasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs amen na-ịga n'iru n'ụbọchị nke taa iji wee mee ihe akụkọ anyị na ihe agbamume anyị na okwu nke chineke anyị ga-atụgharị uche site na ego site na akwụkwọ nke detronomi akwụkwọ nke detronomi akwọ nke mozis dere deuteronomi isi iri atọ na otu ga-agụ amaokwu nke isii deuteronomi isi nke iri atọ na otu 31 amaokwu nke isii ọsị dịnụ ike nwekwanụ ume unu atụla egwu unu amakwala jigijigi n'iru ha n'ihi na jehova bụ chineke gị ya onwe ya bụ onye gị na ya na-eje ọ gaghị ara gị aka ọ gaghị arapụkwa gị eme ka chineke were ebere n'afọ ma ya gozi okwu nke ka ọ dị ndụ n'ime anyị ma nyekwana anyị ezi nghọta n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi akụkọ ga-abụ ike agwụla gị na ọsọ gị ọzọ ike agwụla gị na ọsọ gị amen chineke ya anyị nghọta pụrụ iche ọbụladị mgbe anyị ga-atụgharịta uche na akwụkwọ nke chineke nke a n'ihi na chineke nwere ezi nkwado na ezi ihe nye mmadụ ọbụla nke o kere ọ bụrụ na anyị lee anya n'ebe anyị gụrụ anyị ga-afụ na ihe bụ okwu nke moses nke chineke gwara ndị israel ụmụ israel mgbe ha si na ebe adọrọ ha na ha na-alata n'ụlọ isi na ijipt na-aba na ala nke ekwere ha na nkwa ha fụrụ ihe mgbagwoju anya pụrụ iche ha fụrụ ihe ihe ha na-aghọta ha ha gabigara ọtụtụ ọnwụnwa ọtụtụ mgbanwe ọtụtụ agha na ọtụtụ ihe mkpagbu dị iche iche ma chineke nke bụ chineke nke ha bụ nna ha nke kwere ha na nkwa na ya ga-adọrọ ha pụta ọbụna dị isi ha ibupụta ha na ala nke ha nọ na mkpọrọ na nke ha nọ na ihe nhụju anya wee na-aba na ala nke o kwere ha na nkwa bụ ala nke nke juru na ihe mmiri ara ehi na nke nke mmanụ aṅụ chineke ekwego ha nkwa nke a chineke ga-emezukwa nkwa nke a mgbe ha na-agabiga ihe ndị a niile chineke arabakwana ha aka o wee rute mgbe ha ọ dị ka ike ọgwụgwụ ha na mgbe ha na-asịzi na ọ na-adị ka ha agaghị azụ chineke wee were okwu nke a wee gbaa ha ume site na onye amụma ya bụ moses wee sị ha ha dịkwa ike ha nwekwa ume ha atụla egwu ha amakwala jigiji ọbụla n'ihi na jehova bụ chineke ọkpọ afa kpọkwasị afa ya jehova nke bụ chineke na ya onwe ya bụ onye ha na ha na-eje ka mata na njem a abụghị njem naanị ha kama njem a bụ njem ha na chineke na-eje ọ ha gịnị ha na ọ gaghị arapụ ha aka ọ gaghịkwanị ara ha aka ọ gaghịkwanị arapụ ha ma ọ bụ na ile anya efu na okwu a bụ okwu agbamume efu na okwu abụọ okwu nkasi obi efu na ndụmọdụ abụ nke ya egosi gị na chineke nọnyere gị nwanne m nwoke na nwanne m nwaanyị gịnị ka ị na-agabiga gịnị ka ị na-afụta abụrụ ihe ịhụju anya gịnịkwa ndị na-eme gị obi ji alọ mmiri gịnịkwa ndị na-eme gị iji atụ egwu na-ele anya gburugburu n'ụjọ okwu a na-abịara gị n'oge dị ugbu a ebe ọ bụla ị nọ achọ nka ngwa gị tụkwasị obi gị na chineke elekwana ya gburugburu n'ụjọ mmiri ga-eruru gafee ụfọdụ ọnwụ ma ihe mberede pụrụ ime n'ụzọ ọbụla ma lekwasị anya na chineke nwekwa ume ebe gị ga-esije enwe ume nwee ume site na ego akwụkwọ nsọ nke chineke o ya agbaghị ume nwee ume site n'ikpe ekpere oge ọbụla onye na-ekpebere na-atụkwasị chineke obi ọ ga-agba gị ume nwekwara gị na ndị mbụ ndị nke kwere ekwe na ndị ụmụ nke chineke gị na ha na-akparịta ụka na-ejekwa nzukọ n'iru nke chineke oge ọbụla abụ na onye naanị ya na-anọ mgbe niile mgbe ezi ntụkwasị obi ebe chineke nọ kọsara ya mkpa gị mee ka okwu ya dị n'ime gị gụnwa dịrịkwa n'ime ya chineke agaghị arapụghị aka achọrọ m ịgwa gị ọnọdụ ahụ ị nọ bụ ọnọdụ chineke maara anya ya ọ maara ebe ibi ọ maara mkpagbu gị ọ maara mgbe o bidoro ọ maara isi njedebe naanị ya bụ onye ji ike na ume ndụ gị n'aka ya ọ bụ na ịtụkwasị ya obi na-eso okwu ya na akwụkwọ nsọ ya ị ga-afụnye pụrụ iche n'ime ndụ gị ọbụla dị na-arọ nke a ekwela ka ihe ị na-ahụ bụrụ ihe ihe uju anya ekwela ka ihe ị na-eche bụrụ ihe ji ekpuru wepụ gị n'okwukwe nwee ezi ntụkwasị obi ịkwanye ọzọ nwee ezi ntụkwasị obi ọ bụ na ile anya ịfụ na mgbe chineke kpọrọ ndị Izrel si ha na ya akpọpụta ha n'ala nke ijipt wee were ha n'ala nke okwere ha na nkwa ihe niile chere ha aka mgba n'iru ọbụla dị n'ụzọ ha nche niile chineke nyere ha mmeri n'isi ha n'otu n'otu mgbe ha gabigara na osimiri uhie chineke ji aka ekewa osimiri uhie site na onye amụma ya bụ moses osimiri uhie wee kewa ndị otu ya wee gabiga achọrọ m ịgwa gị osimiri uhie ọbụla nke na-eche gị aka mgba n'iru gị ha ncha ga-ekewa n'aha jizọs amụghị nwa e enweghị ego ọnwụ na mfu ihe ọbụla achọrọ m ịgwa gị n'afọ jizọs karịrị ihe ndị a niile naanị nwe ntụkọta obi n'ebe aha jizọs dị mana nke kachasị nke bụ na onye ọbụla na-abịakwute chineke ga-abịakwute ya n'okwukwe n'ihi na ọ bụ na okwukwe adịghị ihe niile bụ ihe efu nke na-abịakwute n'okwukwe ị ga-enwekwa gị na chineke ga-enwe ihe bụ ezi mkparịta ụka nke nna na nwa chineke ọ maara gị ị maara chineke ị maara nwa ya bụ jizọs kraịst onye nke onyere n'efu ọ bụ na ị natabe jizọs dịka onye nwe gị na onye nzọpụta gị ohere dịrị gị ebe a bụ mmalite ebe a bụ ihe ndị oyibo na-akpọ de foundation ebe a bụ ntọala nke kwesịrị ebe a gị ya ebidogodi were jizọs kraịst onyinye efu nke chineke nyere ọ sị na chineke fụrụ ụwa n'anya nke ukwuu o wee nye ezi nwa ya bụ jizọs kraịst na onye ọbụla nke kwere na ya ga ọ ghara ịla n'iyi kama ka o nwee ndụ ebighị ebi ihe ịla n'iyi nke na-adabiga ụfọdụ ndị mmadụ bụ maka na ha enweghị jizọs kraịst dịka onye nwe ha na onye nzọpụta ha ọ bụrụ na inwe jizọs kraịst dịka onye nwe gị na onye nzọpụta nwe foundation ịfụ na ikuku ya eku ebili mmiri ya atụ ihe mkpagbu na ihe mgbu ya abịa mana ihe ndị a niile agaghị emeta gị n'ihi na mgbọrọgwụ kwụsịrị ike n'ime jizọs ụfọdụgoro egwu na gị bụ ngalaba ji isi ndụ m gị bụ ngalaba ji si ụlọ m ọ bụrụ ngalaba ji si ndụ gị na isi ụlọ gị onwe ihe ekwentị pụrụ ime gị onwe ihe ikuku ahụ pụrụ ime gị nwere jizọs kraịst bịa dịka onye onye ikuku ụlọ gị na onye bụ ntọala nke ikwudosiri ike mgbe ị na-eme ihe ndị a ị ga-afụ na ị ga-enwe mmeri pụrụ iche nabata jizọs kraịst dịka onye nwe gị na nzọpụta ọ imebeghị nke a ọ bụrụ na enwego nke a mee ka ọ bụrụ onye ijidesi ike ikuku ya eku anwụ ga-eti mmiri ya ezo mana ihe ndị a achọghị ịgwa gị na chineke dịgosi okwu n'okwu ya ọ gaghị arapụ gị aka ọ gaghịkwana ara gị aka ọ gaghịkwana arapụ gị ma ọlị n'ihi na chineke gị gị na ya wee jee n'arọ nke a gị na chineke ya ewe njem o nye gị mmeri n'ụzọ niile nke ọnwa na nke aghịghị ọ ga-enye gị mmeri ọ ga-enye gị nwa ọ ga-enye gị ego ọ ga-enye gị amamihe ọ ga-enye gị ihe akwa ka ihe enweme ọ ga-emekwa n'ike udo dị n'ime ndụ gị udo nke kachasị udo niile udo nke sitere na chineke ọ bụ nke sitere na mmadụ ọ bụkwa nke sitere na gọọmenti ma nke sitere na ebe ndị ọchịchị ma nke sitere n'ebe dị iche iche udo nke chineke n'ihi na akwụkwọ nsọ mere ka mara ọkọ nke aịzaya ọ na anya bụ udo nke chineke guzosie ike agba chineke agba ya ume chineke ga-eme zu okwu ya nke o kwere gị na nkwa ihe ndị a niile ga-abịa na mmezu ị gaghị abụkanye onye a ga na-ele anya asịrị dịka onye furu efu ma onye na-amaghị ihe n'ihi na onye ahụ malitere ezi ọrụ n'ime gị ga-arụgide ruo ọgwụgwụ mgbe ọ ga-eweta ọrụ ya n'isi njedebe ị ga-asị ee ọ ihe ya ka chineke kwere n'ihi na anyị bụ mmadụ akwụkwọ nsọ si n'isi ka anyị na-asọ ihe niile nke chineke kwere na nkwa ga-abịa na mmezu na ndụ gị n'aha jizọs gịnị ka ọ na-agwa anyị n'ụbọchị nke taa ike agwụla gị n'ọsọ gị ọsọ eluigwe bụ ọsọ nke chineke ike agwụla gị ịbụ onye ozi nke chineke ịbụ nwa nke chineke n'ụzọ ọbụla nke isi ejere chineke ozi na nke isi emekwana ka mmadụ na mmadụ n'ibe dị na udo n'ihi na ọ sị na anyị bụ ihe nke ụwa ihe etinye amụnye ọkụ na oriọna adịghị etinyekwa ya n'okpuru tebụl zoo ya ezo kama a ga-etinye ebe n'elu tebụl nke ọ ga na-enwusi ike ka onye ọbụla wee fụ ụwa ga-afụ aka ọrụ nke chineke na ndụ gị n'ihe niile ka chineke gozi okwu nke a ka ọ gba anyị ume n'oge dị ugbu a gbakwa ndị ọbụla na-ege ntị ume na okwu nke a ngozi chineke ga-agwụkwasị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs welata isi ike ekpere chineke n'oge dị ugbu a onye nwaanyị na chineke lee ụmụ gị ndị a ndị nke rubere isi n'ukwu gị ndị nke nwekwara ntị n'oge dị ugbu a mee ka ha bụrụ ndị nke ị ga-akwụdosi ike n'ukwu gị ndị nke ike agaghị agwụ n'ọsọ ha nyekwa ha ume nye ha amamihe nye ha ọbụnadị amara nke iji wee gba ọsọ a wee ruo n'isi njedebe ka mgbe n'ikpeazụ ka okwu gị bụ ihe agọzi agozi n'ime ndụ ha ka ha nwekwana akọ mgbaama nke ya egosi na ha bụ ndị nke chineke etu aka anyị kpere kwe na ihe emezuru anyị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị ee ụmụnne m ndị na-ege ntị matakwa anyị n'okwu a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry ka ụnụ chọkwuo ịmata karịsịa ma ihe ndụmọdụ ma akụkọ ama pụrụ iche ụnụ ga-enweta na igwe okwu 08056719493 ọzọkwa 080 56719493 ka chineke gọzie okwu nke a ka unu bụ ndị a gọzi agọzi n'ihi jizọs kraịst bụ onye nwanyị. anyị amen